o que é m unu afọ m bụ John Nnianwudu ọ bụ mụ bụ o unu wepụta ka njebere n'ozi dịka prezident ọhaneze ndị Igbo ana m abịa ka nkene unu maka mpụta unu pụta izuụka na-abụ gara aga na nrọpụta anyị mere maka ọkwa prezident na ndị jekọọ National Assembly Nigeria unu pụtara n'igwe mana n'ala Igbo mana ebe dị iche iche ọnụ bi na Naịjirịa o juru ọha na eze afọ jukwu Igbo niile afọ ụnụ afụgo ka anyị bụ elekshọn si ka kamgbe anyị ji mewe elekshọn na naijiria anyị afụnụrụ ụdị dị etu a ụlọ mkpụrụ mbọchị ịtọ tupu anyị amalụ ka esi wee tụọ akwụkwọ imilikiti ọkpụkpọ akpọrọ abụrụ ife atụ ka a na-akpọ o nwere ndị na-ejiri odu ife a na-akpọ karịda wee mere elekshọn nwere ndị nke va na-adịghị arụ ọrụ chaa chaa nwere ndị buru akpati nwere ndị agbara votu ọkụ mana ife m bịara ka m gwa ọnụ tata nwee nọ afọ ojuju unu gosiri fa ka anyị ra ebidogo wee malụ na anyị ra nra ka ife ga-eme ka vootu dị iche ma anyị chọpụ dị iche ọ ga-akasi unu obi mee ka obi unu si ike maka na vootu anyị bụ mgbe ọ ji eje ọgụ politiks unu gosiri ya n'ike ọ ga-ejukwazi unu afọ na ife m na-akọrọ unu maka nkata anyị bụ ndị ọha na eze na ndị ụmụnna anyị ndị mba mmiri ndị pandem na ndị yoruba bụ ndị afenifere na ndị middle belt na nkata anyị na-akpa na ọbara uru anyị bụ ndị niile chọrọ restructuring na naijiria iwe n'ebe a tụrụ vootu ifu na vootu anyị na-ekwu ofu ife ebe niile atụrụ anya na ụmụ ekwu ofu ife anyị gosiri fa na iji obi anyị n'ọdịda anyanwụ naijiria niile ọ bụ flag anyị kwụba ebe a sị na anyị dara ọnụ ma na anyị adara n'ọmagomago ife mere mana nke fa gosigodoro n'ife dị iche riro nne isi ka nke ụmụ maka na ya bụ otu gosiri nkwado anyị nwere nwere strọkcha ya bụ otu gosikwuru ejikọ ọnụ mba anyị nọ niile a mkpọrụ na afa ịbanye n'ime igwu hausa ịfụkwa na magomago niile emere ebe a na ndị anyị si ka anyị tinyere na anyị na-afa kwetara na ya. afa gbakwara mbọ afa nwere ike nrọpụta na-abịa ọzọ n'izu ụka na-abịa na satọde nwa na-abịa amaghị unu ka unu pụta unu pụta n'uju ebe ọ bụla unu nọ pụta n'utijenụ nke anyị mere eme vice president atiku abubakar onye bụ ife ya na peter obi faneje na-eje kọt amagbuo onwe ya kọtụ ka Peter Obi jere wee bụrụ gọvanọ ọ bụrụ na o jere onye bụ gọvanọ mgbe ga-aka achịrị gaba n'agbanyeghị na o wee mana o jezie kọtụ wee nweta eziokwu ji nwa obodo si na eziokwu ga-apụta ife ife na-eme ka ngwa ụlọ bụ na kootu ga-egosi ma etu anyị si arọpụta mmadụ na Naijiria ọkpụrụ ọtọ ka ọ kwụrụ ọtọ ndị na-eti iwu na National Assembly gechara mee amendment na iwu eji arọpụta nrọpụta si na agụrụ vootu na pilin vootu si tinye na kọmputa ka ụwa niile nụ ya ndị na-agbakọzi vootu mee misteki amalụ na mee misteki na ọbụrụ ndị pilin maka na pulin vootu bụ ndị tụrụ vootu nọ na ndị ejenti fana na ọ na-eme n'iru onye ọbụla ebe egburu akpati odo anya na-egburu akpati mana fa chọrọ ka eme ya maka na achọ ka aghọ ya onye kpatara ije kọt dị wedin maka eziokwu abịa na nke na-abịanụ ọha na eze ime obi enwere mgbe anyị jere nzukọ ka anyị kọwaa kọwalụ na egwu unu ga-ede na nke na abịanụ mana ofu ife dị mkpa na ife ime obi kwuru bụ ife unu ga-ebu n'uche na ife ahụ na-eje mbọchị satọde onye unu ga-atinyelu bụrụkwa onye kwelu na restructuring ka a ga-abụ asị anya wenye aka na House of Assembly wenye aka na ya kweta na restructuring ka ọ ga-abụ asị gọvanọ kpọọ nzukọ ndị be anyị maka restructuring kweta kpọọ ọ bụrụ onye ga ejebe n'aka ekpe na-asị anyị jebe n'aka nne unu ga-akaba arụ funu n'otie ndị kwere ekpe abịa na n'Igbo o nyere nsogbu ịchọpụta ndị kwere ekpe ama m na ụmụ onye mere ọfụma ya jebekwa ọzọ mana ndị be anyị bi n'Igbo ọ dị mkpa ka m gwa unu mmadụ eyi na ụnụ egwu onye ọbụla nọ n'obodo a bụ onye Naijiria ma ibi na be anyị ma ibi n'ebe ọzọ ikike ị nwere na be anyị ka ị nwere n'ebe ibi mana ife nwoke na-eme na-adị ya n'uche nke na-agbawa m obi erite nya bụ nke Lagos achọrọ m ịgwa ndị be anyị nọ na legos na Solomon nna bụ prezidenti ọhaneze na Lagos na ife o ji afọ ọhaneze wee kwu na legos abụrụ ọhaneze nwere mgbe anyị ji wee zie ya anya ji erọta onye a ga-atụnyelu na ife o mere jọgburu onwe ya na-esi ka nka unu ege ya ntị gee na obi unu ntị Jimi Agbaje na-azọ olu na-azọ ha ncha bụchasị ezigbo mmadụ onye obi unu rata na atụnyela akwụkwọ ma birinu n'obi kedu onye n'imefe obi e dị na restructuring burunu n'obi ndị be anyị achụsasịrị ebe fa na-atụ vootu meruo ụfọdụ arụ onwere onye fa aka dị na ya onwere onye fe aka ya dị na ejekwa na ejekwana nso na onye na-eyi ụnụ egwu na aga ga-atụ unu tax na-eyi ụnụ egwu na aga ga-asị unu naba ụnụ ege na ya ntị agbachọsi ọsọ abụọ maya anyị nwere ndị ga-eje n'ụnụ ikpe kwụrụ ụnụ mmadụ ama akpa unu aka ijee na amerịka tata onye ojii abụgo prezidenti Amerika ndị ojii bịara abịa na Amerịka mana ọ bụgo prezidenti Obama Iluo na Amerịka taata ma ndị Igbo ma ndị Yoruba abụgo mayor mana ọ bụrụ befa Iluo na United Kingdom ma ndị Igbo na ndị Yoruba bụ members of parliament o nwere onye silva naba onye na-achị unu na-aba isi ezuru oke and o zuru emetie and ọ na-ewute m kemgbe eyiri ụlọ egwu eyiri na Lagos na ndị na-achị obodo anyị nwụrụ kafasi wee bịa aga si n'ife a dị njọ ndị na-achị Lagos ma ndị chibụli ya na enwere kafasi wee pụta kwuo ga n'ife a dị njọ jọgburu onwe gburu n'ife a niile n'uche onye na-eje ịtụ vootu dịka onye na-eje konfeshọn na ụlọ ndị fada sọsọ gị na chukwu na fada mara banyenụ n'ebe a mee n'obi unu n'emesie obi unu nyarabazi aka ekenekwa m unu ọzọ etu nsi wee kwu n'oge mụ n'ụlọ kpalụ nkata mbụ vootu a bụ ife ga-agbanwe ọdịnihu obodo anyị gbanwee ndụ nwa anyị unu eji na-egwu egwu aka emesirokwa nke izizi mana nke ịbụ anụ a ga-egosi na ebe ọ aghọrọ aghụghọ na nke izizi na ọ ga-apụta ife na nke a mana unu chi ya azisi na ama apụta ama ekwesị na onwe ndepụta aka unu ra wepụta mbụ so dị mkpa na unu ga-eje ka unu na-eji ya ana m awa ahịa onye nwe anyị Jesu Kristi ka o dubu unu na-efu n'ofu na-enweghị onye ukwu ga-akpọ n'ụzọ onye ihe unu egwu unu agba n'ọsọ unu ọgba na ya na nwoke bụ mana unu anọ nna m si n'ife dị ike na adị ndụ anụ anyị na-azọ ọkpa ọ bụla na-eme mkpọtụ ka ọrịa anyị ama na ife mana mbọchị ọ nọkọta wee iwe ọkụ esia na pụtawa ọ bụrụ volkano mmiri anyị ji akwụ aka ọ na-eme mma mkpọtụ mana mbọchị iwe were ya okpobe ekpo ọ na-ekpo obodo kpo mma ọghọrọ ife ndị oyibo na-akpọ flọd ndị ukenye si na ya ihe ebe ije nwa amụma ije nwayọọ nwayọọ bụ ka nwa mmadụ si eje ije kwelu na ugwu na nsọpụrụ mebe na ife mmemme onye kpọ unu aka na Ryan